Igbo bụ Igbo ekele m noo ọnwa dị unu Blossom Onyegbula eshi m Ngọkpala Imo steeti isiokwu anyị taa bụ mmadụ inwe aka ọrụ mmadụ inwe aka ọrụ amaka maka na inwe aka ọrụ ma ihe ị na-eme mmadụ a ga-eji gị gwuo egwu ịgụ akwụkwọ taa na-erezikwa isi abụọ ya mere onye na-agụ akwụkwọ ọ na-amụkwa aka ọrụ ka ọ hapụ ịbụ ịgụsị akwụkwọ ị na-achọgharị ọrụ ịgụ akwụkwọ ga-eme gị ihu ụzọ ị mara ihe ị na-eme nwekwa akọ na uche mana ụfọdụ ga-agụcha mahadum bido baba keke na pepe ọkada ụfọdụ eyiri suutu kara aka hmm, na ya arịrịọ o kwesịrị ekwesị asị m kwuo m ga-asị onye na-agụ akwụkwọ ya tinyekwa uche n'ọrụ aka maka na igbu mbamba faịlụ kpụọ taị adịghịzikwa igbo bụ igbo chukwu gọziri agọzi gbasaa unu ozi a o were ndị ọ ga-enyere aka soro m n'ihe onyonyo ị na-afụ kịta na Afro Effect na Blossoms TV nke ndị oyibo kpọrọ subscribe. Fearless 30kg Zonias